AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị n'ụbọchị taa ndewo ana m ekele gị n'obi ụtọ ka m na-anabata gị na ohere ọma nke a anyị nwere iji zukọọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka onye nwe m gọzie gị ka Jehova duzie nzọụkwụ gị ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara anyị niile nke ọma anyị abịala ọzọ ileba anya n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ dịka m mere ka anyị mata n'ụbọchị gara aga onye ozi James bụ onye sitere n'ike mmụọ nsọ na-eme ka anyị matasị na ọ bụrụ na anyị chọrọ amamihe anyị rịọ Chineke na Chineke ga-enye anyị amamihe ọ bụ naanị na anyị ga-abụ ndị ga-enwe okwukwe ndị ga-arịọ Chineke ihe ọbụla nke anyị na-arịọ ya site n'inwe okwukwe ndị na-agaghị ada mba ndị ike na-agaghị agwụ ndị na-agaghị egbu oge ndị na-agaghị anọ n'obi abụọ ihe ọbụla nke anyị na-eme ka anyị ghara ịnọ n'obi abụọ n'ihi na ọ bụrụ na anyị nwee obi abụọ anyị agaghị eguzosi ike anyị ga-emekwa ka anyị bụrụ ndị na-ekwesịghị ntụkwasị obi mgbe ahụ ya bụrụ nramahụ nye anyị ịnata ihe ọ bụla n'aka Chineke ọ ga-amasị m ka ilebatụ anya n'akwụkwọ James isi mbụ malite na nke ise ruo na nke asatọ mpaghara nke akwụkwọ nsọ nke a emewo ka anyị mata ọnọdụ nke onye ọbụla na-anaghị enwe mkpebi e mere ka anyị mata sị na onye ahụ ga-abụ onye ga-anọ n'ọnụma n'ezie mgbe iwe juru gị obi ị ga-abụ onye na-aga amatakwa aka nri ma ọ bụ aka ekpe ị na-ewesakwara n'onye iwe ọ bụ Chineke ka ị na-ewere iwe anyị kwesịrị ịbụ ndị ga-achọ Chineke anyị site n'okwukwe ma nwee mkpebi jikere ime ihe ọbụla nke anyị kwesịrị ime mgbe ọbụla Chineke na-atụziri anyị aka nke ahụ ga-eme ka anyị bụrụ ndị ga-enwe ike ghọta na Chineke bụ onye nyeworo anyị ike nke ịhọrọ ihe ọbụla nke anyị kwesịrị ime ụfọdụ bụ ndị otu mgbe ma ọ bụ mgbe ọzọ n'ime ndụ ha ndị na-amaghị ihe ha kwesịrị ime n'ọnọdụ nke ha nwetara onwe ha ma ka ha nọgidesịrị ike n'ịrịọ Chineke amara ha sị na Chineke bụ onye mere ka ha matasị na ị nwere ike ime ihe ahụ nke ị chọrọ ime n'ihi na ọ bụ Chineke bụ onye na-etinye echiche ndị a ọchịchọ ndị a niile nke na-abata n'ime obi gị na-emekwanụ ka ị marasị na ya enyewo gị ike ime ihe nke ị chọrọ ime na ọ ga-anọnyere gị ọ bụ ezie na ụfọdụ n'ime anyị ọ na-ada anyị elu elu ma atụgharịwa ihe ndị a n'ụzọ dị otu a ma chetakwa ọ bụrụ na anyị kpọrọ nwa anyị ụmụ Chineke bụrụ ndị kwere n'okwu Chineke ọ ga-adịrị anyị mfe ịmata ihe Chineke chọrọ ka anyị mee ma ọ bụrụ na anyị so nzọ ụkwụ ya lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ụfọdụ n'ime anyị bụ ndị nne na nna ọ bụrụ na anyị na-enye ụmụaka anyị ndụmọdụ mgbe ha dị ntakịrị nke ahụ bụ ihe kwesịrị ekwesị anyị kwesịrị iduzi ha ụzọ anyị kwesịrị ikpebiri ha ihe nke ha ga-eme ime ka ha mata na eme ihe a n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya imekwana ya n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya ma mgbe ụmụaka na-agbalite o kwesịrị ka enye ha ohere nyetụ ha ikike nke nhọrọ ka ha nwee ike kpebie ihe nke ha chọrọ ime na ndụ ma ọ bụ ụzọ nke ha chọrọ ịgbado lee anya mgbe ụmụaka a bụ ndị enyeworo ikike dị otu a nke a bụ ime ka ha mụọ otu a ga-esi wee nwee mkpebi mgbe ụfọdụ ha ga-eme mkpebi nke dị mma ma lụpụta ezi ihe ma mgbe ụfọdụ aghọm ga-aghọ ha dịka anyị meworo ka mata ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme bụ ụzọ anyị ga-esi mụta otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ụdị anya nke anyị ga-eji na-ele ihe ọbụla nke chere anyị n'iru ma ọ bụ echiche ọbụla nke batara n'ime anyị anyị mara ụzọ anyị ga-esi lee ya anya ma soo ya ya alụpụtara anyị ezi ihe mgbe ị na-enye ụmụaka ohere ndị a ọ na-eme ka ha mara ụzọ ha kwesịrị iso dịka ụmụ Chineke anyị na-etokwanụ n'ime Chineke dịka ụmụ nke Chineke nyeworo anyị si eto ọ bụghị mgbe niile ka Chineke ga-asị anyị lekwa ihe nke anyị kwesịrị ime ma ọ bụ lekwa ụzọ ị kwesịrị ịgbado n'ihi na ọ bụrụ na anyị na-agụ akwụkwọ nsọ okwu Chineke na mmụọ nsọ na amamihe nke Chineke ga-eduzi mụ na gị ụzọ ọ bụrụ na anyị chọrọ ime ihe kpebie otu anyị si eme ya ma anyị enweghị udo n'ime obi anyị anyị a na-eche olee ihe ga-abụ ihe nlụpụta nke ihe a biko mgbe ị nwere obi abụọ n'ihe ahụ nke ị chọrọ ime ọ pụtara na ị ga-akwụsị ime ihe ahụ n'ihi na o doghị anya ebe ị na-agaje ma otu ihe nke ị gaghị ijide aka bụ na wepụ ụjọ n'ime obi gị mgbe ị na-ekpebi ihe dị gị mkpa ọ bụrụ na anyị nwee mkpebi ma ọ bụ ọ bụrụ na ị nwee mkpebi ya aghọ gị aghọ m nke ahụ bụ ụzọ ị ga-esi mata otu ị ga-esi hazie onwe gị na mgbe n'iru Chineke aghaghị inyere gị aka n'ụzọ ọ bụla nke ị na-aga ma ghọta na Chineke apụghị ịnya ụgbọala nke ọ dịghị onye nọ n'ime ya ma ọ bụrụ na iji obi gị niile na-achọ iru Chineke n'ihe ọ bụla nke ị na-eme ya adaba na ịgaghere ụzọ n'ezie ọ dịghị mgbe Chineke na-aga achọta gị ma kpọghachi gị tinye gị n'ụzọ ahụ nke kwesịrị ekwesị bụ ụzọ nke ị ga-agbado biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ gị mee ihe nke ị kwesịrị ime ka ọ ghara ịbụ na ọ dịghị ihe nke ị pụrụ ime ọtụtụ n'ime anyị dịka mmeworo ka anyị mata na-etufu mgbe ogologo ndụ ha na-adịghị ihe anyị ji ya meta n'ihi na anyị apụghị ikpebi ihe nke anyị kwesịrị ime echi na-abịa abịa ọ ga-amasị m ka anyị nwee ike lebatụ anya na ihe dị iche iche nke na-eme ka ụfọdụ n'ime anyị ghara ịbụ ndị ga-enwe mkpebi nke kwesịrị ekwesị ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ ka gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 72 07063637224 oge a ka anyị ga-eji nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa n'ime aha onyenwe anyị jizọs na-ekele ọha na eze bụ ndị na-ege anyị ntị n'oge dịka nke a unu anọdụla ekele nke si n'aka onye nwanyị jizọs ka m na-ewetara mkpụrụ obi niile bụ ndị na-ege anyị ntị ebe ọ bụla ị nọ n'ịga ozi ya nọdụ ka ọma n'ime onye nwanyị jizọs ka anyị hụdata isi onye anyị anyị na-arịọ amamihe pụrụ iche n'aka gị na ozi pụrụ iche nke si n'aka gị abịa irita mkpụrụ obi n'uru nye alaeze gị n'aha jizọs bụ onye nwanyị amen ihe anyị ji mere isiokwu n'oge a na-asị bụrụ onye ama n'olu bekee be a witness bụrụ onye ama n'akwụkwọ ndị ozi isi mbụ amaokwu nke asatọ akwụkwọ nsọ na-asị ụta ma unu ga-anata ike mgbe mmụọ nsọ bịakwasị wori unu unu ga-abụkwa ndị ama m n'ime jerusalem n'ime judia na samaria ruokwa ebe ụwa sọtụrụ nwanne m nwoke onye na-aga ụlọ ụka kwamgbe kwamgbe enwere m ajụjụ nye gị ịbụkwa onye ama nke kraịst ịbụ onye ama nke kraịst bụ ọkpụkpọ akpọrọ mmadụ niile ịga bụrụ onye ama nye jizọs kraịst anyị ọtụtụ mgbe dị ka ihe nchọpụta na-akọwa ụfọdụ n'ime anyị na-eche si na ịbụ onye ama bụ onyinye amara mana ịbụ onye ama gị maakwa ntị abụọ onyinye amara ọ dị iche n'ihi na ọ bụ okwu ekwuru si gaa nọ mee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ n'akwụkwọ Matiu isi iri abụọ na asatọ malite na okwu nke itoolu ga-eru na nke iri abụọ ị ga-ahụ n'ebe ahụ na-asị ma anyị ga-eme mba niile ndị bekee na-akpọ ya kọmand ọ bụ nkwali enyere onye ọbụla n'ihi nke a ọ bụrụ na ị ghọtabeghị ruo ugbu a ị kwesịrị ịghọta ya malite ka ị na-anụ ozi a na ị ga-abụ onye ama site na nkwali nke a na-enyelarị ka anyị nwee ike gaa jere onye nwe anyị ozi ngwa ṅaa ntị ha iji abụ onye ama nke mbụ n'ime ya bụ na ozi ọbụla e nyere gị n'aka na mkpụrụ obi ọbụla e nyere gị n'aka ị ga-eritere onye nwe anyị n'uru ọ bụrụ na mkpụrụ obi a anụ ozi a mgbe o kwesịrị ịnụ ya ị nwere ajụjụ ị ga-aza mana irite mkpụrụ obi a n'uru mkpụrụ obi a ga-esonye na ọnọdụ kpakpando ndị ga-adị n'okpu eze gị mgbe onye nwe anyị ga-abịa n'ihi nke a kwalie onwe gị o nwere ndị na-anụ ozi a ị nwere onyinye amara ị nwekwara nkwali ije ozi mana ọtụtụ mgbe mba na-akụ gị o nwere ndị maara ka esi eje ozi a mana ọtụtụ mgbe ị nwegara ọtụtụ ihe dị iche iche na-anọchiri gị ụzọ agụmagụ iwu nke ndị bekee na-akpọ excuses gị na-eweta ha n'otu n'otu iji na-egbohia ozi e nyere gị n'aka na dị ntị ọ bụrụ na mkpụrụ obi a nke kwesịrị ịnụ ozi n'aka gị ala n'iyi ị gaghị enwe ngọpụ n'ihi nke a ebe ọbụla ị nọ na-anụ olu m nwa chineke bilie gara ya ozi ị nọ na vileji gara ya ozi ị nọ na taụn gara ya ozi ị nọrọ naanị onwe gị ndị mmadụ bi gị gburugburu bilie gara ya ozi otu okwu ị kwuru zuru oke ime ka mmadụ mara chineke n'ihi nke a akwụkwọ nsọ asị na anyị ga-anata ike ọtụtụ ndị na-eje n'ụlọ ụka arịọ arịrịọ mmụọ nsọ nye mmụọ nsọ nye m ike ke mmụọ nsọ enye gị ike ahụ iji eme gịnị akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ihe anyị ga-eji bụrụ ndị a maara na mmụọ ọsọ nọ na-arụ anyị bụ na anyị ga-abụ ndị ama n'ihi nke a bụrụ onye ama nke onye nwe anyị n'ebe ọ bụla ị chọtara onwe gị dị ka nwa chineke bụrụ onye ama n'ụtụtụ ehihie na abalị bụrụ onye ama nke onye nwanyị bụrụ onye ozi nke chineke bụrụ onye ga-ezisara ya ozi si n'ụbọchị ruo n'ụbọchị n'oge ruo n'oge ozi ọbụla iziri nwere ihe esizie ya o nwere ndị ọ na-atụte mmụọ ha o nwere ndị ọ ga-agwọ ọrịa o nwere ndị ọ ga-akpọghachi si na omume ọjọọ baa na omume ọma o nwere ndị ọ ga-enyere aka isi n'ihe ọjọọ wezụga onwe ha o nwere ndị ọ ga-enyere aka iketa ndụ ebighị ebi n'ikpeazụ o nwere ndị ọ ga-enyere aka igbochi ihe ọjọọ ha na-atọla atụmatụ ya ha ga-eme gaa jeere onye nwanyị ozi bụrụ onye ama nke onye nwanyị n'akwụkwọ Mak isi iri na isii amaokwu nke iri na ise na iri na isii ka anyị gụọ mara ihe ebe a na-asị ebe a na-asị otu a o wee sị ha gaanụ n'ụwa niile kwusara ihe niile e kere eke ozi ọma nke m onye nke kwerenụ nke e mekwara ya baptizim a ga-azọpụta ya ma a ga-ama onye na-ekweghị ikpe n'ihi nke a ọ bụrụ na ị sonyere n'otu n'ime ndị na-anụ ozi a bilie gaa ebe ahụ ị nọ mbụ sọta ụwa n'ihi na Pita James na John bụ ndị na-eso ụzọ Jizọs a ga-ebili ọnụọnwụ ugbu a bịa jee ozi ozi a fọdụrụ nwa onwe m na gị onwe gị n'aka ijere ya onye nwe anyị a ga-esikwanụ na nke a bulie aha nna anyị elu gị nwa Chineke jere onye nwe anyị ozi ị na-akụzi ihe jere ya ozi ị na-ere ahịa jere ya ozi ị nọ n'ụlọ jere ya ozi mgbe a na-eje ozi o nwere ihe ndị dị mkpa agwa gị dị mkpa omume gị dị mkpa ojiji gị dị mkpa okwukwuru okwu gị dị mkpa ihe niile ị na-eme ị ga-eme ha iji gosi na ama ị na-agba zuru oke n'ime kraịst n'ikpeazụ ha ga-eji ya zọpụta mmadụ ọ bụrụ na ojiji gị na okwu ọnụ enweghị ihe mmekọrịta ọ ga-ebute nkọtọ nye ozi nke onye nwanyị o nwere otu ụbọchị m gara na otu ezinụlọ ndị ọma bịara ebe ahụ mana nwa agbọghọ bịara izi ọma mvọ ya na-acha odo ọnụ ya na-acha odo odo isi ya na-akwụ n'ala onye ọ bịara izi oziọma si ya na ọ nọrọ ọdụ ka ya zie ya ọma ya si ya mba dede na ya e bịara izi ya oziọma ya si ya nnọọ ya nwa ga-ezi ya nke ugbu a na o chere ka a zie ya oziọma ha dọdịrị ndọndọ a nwoke ekwe ka o zie ya oziọma ya eburu baịbụl ya lawa majụ nwoke a gịnị mere iji eme otu a ya sị na onye a jiri ojiji otu a etorugo ịbịa izi ya oziọma na ọnya nwa ga-ezi ya oziọma ka ọ malite nchegharị ọbịa ezi ya oziọma ị hụrụ nọ pọl mere ka anyị mara na ọra anyị ahụ iri ihe a chụrụ n'àjà kama na ọ bụ maka ndị so ya n'azụ ozi ihe na-aga ozi ihe na-eje ije mee ka agwa gị dị mma o nwekwara mgbe m gara ozi ndị ntorobịa bụ nke a na-akpọ youth service ife ala nna anyị anyị nọ n'ebe doro anyị ọnọdụ nwa okorobịa eburu baịbụl bata ebe ahụ agwa dị mkpa mgbe ị na-eje ozi buru baịbụl bata ebe ahụ ịdị ozi mgbe o bidoro kwuo okwu kpọọ aha ebe chọọchị ọ na-ekpe mmadụ ebilie na bed ya sị ya shọtọp ị ga-ekwu okwu ebe a mechie ọnụ ị ga-ekwu okwu ebe a ya sị ma anyị gekwara onye a ntị nọọ ekwesị na-eme ihe a ya sị ya sị gị na ị ga-ekwu okwu ebe a ọkwa mụ na gị dọrọ bịa otu bọtụl bịa fọrọ na na ba ụdọ n'abalị nwanne echi gị mee anyị ike nara mbịa ahụ kwụ ụgwọ ịbịala ugbo ya isi ozi ọma gịnị ka ị na ezi ọkwa mụ onwe m hụrụ nwa agbọghọ chafụrụ achafụ maa ezi mma ma aga ma m gala dị n'eze ị na-ala nwa agbọghọ bịa gịnị ka ị bịara ebe a izi ị ga-ezi ihe ọ bụla onye a ga-eburu baịbụl ya lawa si ihe awụ ọlụ aka anyị hụrụ nke ọma dịka mmadụ na ihe ndị ya onye a na-ekwu wee eziokwu nọ ihe o mere mana o jiri baịbụl bịa ndị mmadụ kụrụ egwu si ejila baịbụl emegharị m anya were agwa gị were okwu ọnụ gị were omume a ga-anabata ije ozi gị mkpụrụ obi ga-echegharị ọtụtụ ndị ga-esonye jizọs ọ ga-edebekwa aha gị n'akwụkwọ nke ndụ n'ikpeazụ gị bụrụ onye azọpụtara ndị ọzọ azọpụta ha ọṅụ anyị niile zuo oke n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen amen amen bụrụ onye ama nke kraịst bụrụ nwa chineke onye ga na-ekwu eziokwu kwamgbe kwamgbe onye ga-adị ọcha n'ime mmụọ ma n'eziokwu imela onye mgbasa ozi grant emenike onye wetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ na-echekwutara anyị ọ dị mkpa ọ dị ịbụ onye ama nke kraịst ebe ọ bụla anyị hụrụ nwaanyị ka anyị gbalịa na-ekwu okwu nke chineke gwa onye agbata obi gị na chineke hụrụ ya n'anya otu a imeela onye mgbasa ozi arịa ekpere anyị mbụ ka chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere onye gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!